AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo na-ege ntị ndewo anyị abịala ọzọ n'ụbọchị taa n'ihi na Chineke enyekwala anyị ohere ọma ọzọ iji zukọ ma lebatụ anya na okwu nke ntụgharị uche nke ezinụlọ ana m asị ka Chineke nọnyere gị mee ka ihe gara gị nke ọma anyị abịakwala n'isiokwu ahụ nke anyị ji na-aga n'ihu nke bụ enwetaghị ihe ọ gaara abụ tutu anyị na-achịkọta okwu nke ụbọchị gara aga ọnụ anyị mere ka a mata iwe Ikechi ebe Chineke nọ enyi ya nwoke wee jụọ ya ị gwara nwaanyị gị ihe dị otu a ị gwara nwaanyị gị ka o kpere gị ekpere isi n'ebe nwaanyị ahụ nọ wezụga onwe gị a chọpụtara na ọ dịghị mgbe Ikechi mepere ọnụ gwa nwaanyị ya ụdị nramahụ nke ọ na-agabiga n'ụlọ ọrụ gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa biko ọ bụrụ na ụdị ihe a na-eme na ndụ gị nwee nlekere anya n'ihi na ọ dị ihe ụfọdụ ọ bụ ya mewe gị mee ka onye gị na ya nọ mara mgbe gara aga emere m ka anyị matasị na ọ dị ụmụ nwaanyị abụọ otu onye rọrọ nrọ ọrụ ha si ha biko achọrọ m ka unu nọgidesi ike n'ekpere ọ dị ihe nke m hụrụ na ezinụlọ unu otu ezinụlọ n'ime ezinụlọ abụọ ndị a anabataghị ozi ahụ dị ka ihe eji eme ihe ma nwaanyị nke ọzọ bụ onye maara sị na ọ bụrụ na di ya nụ ihe dị otu ahụ na di ya agaghị eji ihe ahụ kpọrọ ihe ya sị biko ọ dị ihe ọba a ga-eme gwa m ya aga m eme ya ezinụlọ ahụ nke ejighị ozi dị otu a kpọrọ ihe onye ahụ elere anya ga-anwụ n'ezinụlọ ahụ nwụrụ ma nwaanyị nke ọzọ a chịrị jere doo onwe ya agụ mkpụrụ ụbọchị anọ ise isii otu izu n'ezie na ahụ ọkụ ahụ bịara di ya agara di ya aga ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa nwaanyị ahụ nke Chineke nyere gị ọ dị otu ihe ga-esi adịrị gị gị mee ka ọ mara nwaanyị a pụrụ inwe mkpebi gboo ọdachi nke gara abịakwute gị otu aka ahụ ka ọ dị n'ebe nwaanyị nọ inwe ụdị nramahụ dị otu a mata na di gị bụ onye nkụ ahụ ị nwere ọ dịghị onye nkụ ahụ ọzọ dị ka di gị nye gị a ga-enwe ndị ọzọ kama di gị ga-abụ onye nkụ ahụ nke nọ gị nso mee ka ọ mata ihe dị otu a ọ bụrụ na amata ihe dị otu a ekpekọta ekpere rịọ Chineke ikike nke iwezuga mmadụ n'ọnọdụ nke ahụ ga-etinye ya na nsogbu ma achọpụtara m na ihe kpatara anyị na-eji akpa agwa ụfọdụ anyị na-akpa bụ n'ihi na anyị nwere mmasị anyị chọrọ ibi ụdị ndụ ahụ nke onye iro na-eweta n'ụzọ anyị ọ bụrụ na ihe dị otu ahụ amasịghị Ikechi ọ gaara agwa nwaanyị ya ma n'ihi na ọ hụ na nwaanyị ahụ ihe ya amasị ya ọ dịghị otu o si agwa nwunye ya n'ihi na ọ chọrọ ime ihe dị otu ahụ gịnị bụ ọsịsị Ikechi n'ihe ndị a dum ọ sị mba kama ihe mere n'ụbụna mụ na ya na-eso ehihie ọ bụla aga erikọ nri mgbe o ji kwuo okwu dị otu a ma ọ bụ mgbe o ji mee ka ihe dị otu a doo enyi ya nwoke anya enyi ya nwoke bido? ọ dị otu akwụkwọ buru ibu dị n'elu okpokoro nwoke a ji na-arụ ọrụ nwoke a jiri nwayọọ na-enu akwụkwọ ahụ aka na-enu akwụkwọ ahụ aka akwụkwọ ahụ a na-agaje na-agaje na mbere okpokoro ahụ nwoke ahụ a na-enu ya aka na-enu ya aka ma Ikechi aghọtaghị ihe nwoke ahụ na-eme nwoke ahụ na-enu ya aka enu akwụkwọ ahụ aka na-ele akwụkwọ ahụ anya mgbe akwụkwọ ahụ ji na-eru na mbere nke okpokoro ahụ nwoke ahụ eweli olu ya elu na-ekpe ekpere n'olu dị ike si Chineke biko mere m ka akwụkwọ aghara ịdapụ mere m ka akwụkwọ aghara ịdapụ ya na-enu akwụkwọ ahụ enu akwụkwọ ahụ na-ekpekwa ekpere ahụ ruekwa mgbe akwụkwọ ahụ si n'elu okpokoro ahụ wụọ n'ala gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ihe m chọrọ iwepụta ebe a bụ mgbe ị maara na ụzọ ahụ ị na-agaje adịghị mma kama isi Chineke nyere gị aka ka ị wezụga onwe gị n'ụzọ ahụ gị na-agbadu ya na-aga na-agbadukwa ụzọ ahụ na-aga na-ahụkwa na ị naghị efuje n'ime ya gị na-agbadu ya chee na ọ dị mfe ịlọghachi azụ ọ na-adị mfe ịlọghachi azụ ị ga-agaru ebe ị chọrọ ịga ma ọ bụrụ ya bụ mkpa gị ị ga-agaru ebe ị chọrọ ịga otu a nwoke a si nụrụ akwụkwọ ahụ tutu ya daa ọ maara n'ezie na ọ dịghị mgbe Chineke ga-arịdata bịa ghọwa akwụkwọ ahụ o ji aka ya na-enupụje n'elu okpokoro nke o ji na-arụ ọrụ biko nke a duru anyị na-agafe na inwe nhọrọ nke na-emebi anyị anyị na-enwe nhọrọ ndị ụfọdụ ndị na-emebi anyị ndị na-ala ndụ anyị n'iyi ndị na-eme ka ihe siere anyị ike ndị na-eme ka anyị bụrụ onye a na-aga akwanyere ùgwù ndị na-eme ka anyị bụrụ ndị ihere gwụrụ n'anya ebe ọ bụla anyị na-aga a na-arụ anyị aka gịnị kpatara isiokwu a ji na-adagharị n'ụzọ dị otu a ruekwa n'ụbọchị taa ọ gaara amasị m gị onye mụ na ya na-atụgharị uche ka ị were anya nke ime mmụọ gị na-ahụ ka akwụkwọ ahụ si n'elu okpokoro nke nwoke a ji na-arụ ọrụ na-ada n'ala nke a bụ otu m chọrọ ka isi hụ ụdị ndụ ikechi na-ebi ihe a bụ nwa okorobịa Chineke keziri nye ya onyinye dị iche iche gọzie ya were ezigbo nwaanyị isi dịrị jụụ were chọọ ya mma mee ka ọ bụrụ onye a ga-esite n'ime ya hụ ọtụtụ onyinye nke dị iche iche ọ bụghị ebe a ka akụkọ ikechi gwụrụ emesịa ọ ga-abụ onye ọ bụ onye ọ bụla ọ hụrụ bụ nwaanyị ọ bala ya ihe ọ bụla ọ hụrụ bụ nwaanyị nke ahụ a na-esi n'ụzọ ebe Ikechi nọ agafe o megidere ihe a na-akpọ nwa ya nwaanyị o megidere ihe a a na-atụba ya n'ụlọ mkpọrọ site na mgbe ruo na mgbe ọtụtụ afọ ọ ga-anọ n'ụlọ mkpọrọ ọ bụ eziokwu n'ụbọchị taa ọ na-asị na ya agbanwee na ma gị onye na-ege ntị ị na-agbanwe kedu maka ulu ihe ndị a niile nke o mere Chineke bụ onye na-agbaghara mmadụ otu ọ bụla isi mehie chineke na-agbaghara gị ma ahụ nchegharị n'ime gị kama ị naghị agha ịkwụ ụgwọ ihe ahụ nke ị mere bụ ihe na-ekwesịghị ekwesị ị ghaghị ịkwụ ụgwọ ya ọ dịghị mgbe a ga-agbaghara gị gaghara ịta ahụhụ nke ruru gị ya mere mgbe iji aka gị na-etinye onwe gị n'ụzọ nke na-akpachi gị akpachi leekwa anya tụgharịa uche sikwa n'ụzọ dị otu ahụ wepụta onwe gị mgbe oge dịra gị ezi onye igbo na-ege ntị obi dị m ụtọ n'ụbọchị taa na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ site n'olu onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ ma na-arịọ gị ọma na-ege ntị ka anyị gbalịa na-ege ozi ọma wee na akpa ihe ya n'ime agwa anyị imela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke inyere anyị anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume n'ihe ọbụla nke ị na-eme imela onye mgbasa ozi ezi enyi m mara na ike anyị na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị abụ unu dị ụtọ anyị ekelela Chineke na ndụ unu na-asị ka ọ gọzie unu n'aha Jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke gọzie gị gị onye ọma na-ege m ntị ka amara ya bakwara gị ụba n'oge nke a ekele dịrị onye nwe anyị onye bi n'eluigwe n'ihi o mekwara ka ndụ anyị wee fọọ n'ụbọchị taa ihe awa oge anyị ga-eji nụrụ okwu ya okwu na-agba anyị ume okwu nke na-eduzikwa anyị n'ime ụwa ka anyị kpee ekpere Chineke anyị onye pụrụ ime ihe niile gị onye ike niile dị n'aka gị imeela meela n'ihi ndụ anyị nke fọdụrụ imekwala mekwala n'ihi ịdị mma gị n'ime ndụ anyị gbaghara anyị adịghị ọcha na mmehie anyị niile n'ụzọ ọ bụla nye anyị ezi nchegharị nke na-esite n'ebe ị nọ ma kwee ka mmụọ gị duzie anyị nye anyị nghọta nke okwu gị n'oge a n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Samuel nke mbụ isi iri na isii amaokwu nke iri na otu samuel nke mbụ isi iri na isii amaokwu nke iri na otu samuel wee sị jesi ha agwụwo bụ ụmụ okoro gị ọsị. ọ fọdụkwara ọdụdụ nwa m ma lee ọ na-azụ atụrụ samuel wee sị jesi ziga kute ya n'ihi na anyị agaghị anọdụ gburugburu ruo mgbe ọ bịara n'ebe a isiokwu anyị n'oge nke a bụ gịnị ka ọnọdụ gị n'ụlọ unu mere gị gịnị ka ọnọdụ gị n'ụlọ unu mere gị anyị ile anya n'ụbọchị taa na ndụ niile anyị na-ebi anyị ga-ịhụ na ọnọdụ nke anyị na ezinụlọ anyị ọtụtụ mgbe etinyela anyị n'ihe ize ndụ tinye anyị n'ịla n'iyi tinye anyị n'ite ikikere eze olee ihe m chọrọ iwefute ebe a mgbe ụfọ ịbụrụ ọpara na ezinụlọ n'ihi ihe nkụta nke nne na nna ị gakwaghị inwe ike inwe izu ese na ịga ịga ọkụ ebumnobi gị niile ga-ebu nna m nwụọ ma ọ bụ nne m nwụọ ihe ndị a niile ga-ịbatara m ụmụ nwanne m ọ bụ onye m nyere nke m nyere ya ya ewere onye m enyekwanụ dịka omenala si dị ọ bụ otu m kwuru bụ otu ọ ga-ede onye dị otu a abaa n'ibi ndụ na-enweghị isi na ọdụ ọtụtụ mgbe ụmụ aka mụchara n'ikpeazụ ụfọdụ na-akpọ ha ime ọsọ ụfọdụ na-akpọ ha acha okpuru nke ọbụla ịkpọrọ ihe anyị maara bụ na ọ dị nwa ikpeazụ enwere n'ezinụlọ ọtụtụ mgbe ụmụaka dị otu a ha bịa na ọ dị ọtụtụ ndị vụrụ ha ụzọ ha chee n'obi ha sị tupu a ga-emegide ihe ezinụlọ ya erute m n'aka ihe agwụla ha ebido biwe ndụ na-enweghị isi na ọdụ ụfọdụ ha weta nke nne na nna ha ha ewere ya laa n'iyi ha eweta nke dede ha ha ewere ya laa n'iyi ebe ọ bụla ha gara ya bụrụ esemokwu iji gosi gịnị na ha bịara n'uju ebe ihe dị ọ dịkwa ihe ha ga-ịhụ na ndụ ha ha kwesịrị iji ndụ ha mee ọ bụ iberibe nzuzu ịla n'iyi mana ebe anyị na-elenye anya n'oge a ndụ David nwa Jesi ọ dị mmadụ asaa ndị tọrọ ya mgbe a gwara Samuel gaa n'ụlọ Jesi gaa chụọrọ Chineke àjà tee onye ọbụla Chineke ga-ịrọfụta ebe ahụ mmanụ ịbụ eze Samuel ruru ihe niile bịara ya n'ihu ọ na-amasị ya mgbe mmadụ asaa ji gacha ọ dịghị nke chineke si tee mmanụ ọ bụ ya bụ ihe o ji jụọ sị ọ dị onye ọzọ fọrọ ya si ee na ime ọsọ m ma ọ bụ achị okpuru m ga-anọ n'ọhịa ọ na-elekọta ụmụ anụmanụ atụrụ m ka anyị lekwa anya ebe a mgbe ụfọdụ nne na nna na-eji aka ha ebibi ụmụaka ha ma ọ bụ onye ọpara ma ọ bụ onye ime ọsọ n'ihi gịnị ọ bụrụ na ụbọchị anyị taa eleghị otu mmadụ asaa ndị a tọrọ David ga-eji n'ọnụ ụlọ ya bụrụ David kwesịrị ị na-anọ n'ụlọ na-ebe na-adọ nne na akwa bụ onye ga-anọ n'ime ọhịa na-azụ atụrụ ọ bụrụ anyị gaa n'ime akụkọ a anyị gị hụ ebe David si na ya gburu ọdụm na ya gbukwara mfu bịara ibi iburu atụrụ ọ na-azụ azụ olee nne na nna n'ụbọchị taa gị ilecha ime ọsọ ha si ya gaa nọ n'ime ihe ize ndụ ndị ọzọ anọ n'ebe dị mma ihe a bụ ihe anyị ga-elenye anya n'agbanyeghị ihe niile ndị a anyị hụrụ na ọnọdụ David na ezinụlọ ha emegharịghị ya anya o ji Chineke kpọrọ ha n'ihi ile David anya Mgbe ọ gara izute Golaịat, ihe nyere ya nkwamike bụ ọ sị, “N'ime ọhịa ahụ, egburu m ọdụm, egburu m mfu bịakwara ibi vuru atụrụ m. Ọ bụ Chineke nọnyere m, Chineke a gbara m ume, Chineke a nyere m ike m ji merie ya, gakwa inye m ike a ma emerie Golaịat a bịara ịbịa ịkọcha Chineke n'ihu m.” N'ihi ya ka o ji dị mkpa dịka anyị na ebe ndụ n'ọnọdụ gị na ezinụlọ ebe amụbara gị bụ ebe enwere ihe ma ọ bụ ebe e nwere ihe bụ e gị bụ onye mbụ ma gị nọ n'etiti ma ị nọ na ngwụcha ebe ọ bụla ị nọ kwee ka ebumnobi Chineke o ji kee gị fụta ìhè kwee ka ị bụrụ ngwa ọlụ n'aka Chineke n'ihi ọnọdụ ekwesịghị ịbụ ihe gị ime mmadụ ya elefe anya ihe Chineke bụ n'obi ke ya otu okwu bụ eziokwu bụ na ọ dịghị onye Chineke kere ka ọ laa n'iyi ọ dịghị onye Chineke kere ka ọ ghara ịbụ ihu ọma nye ụwa nye mmadụ nye agbata obi nye ikwu na ibe kama ọ bụ nhọrọ nhọrọ ọtụtụ mgbe na-eme ụmụaka ịla n'iyi chee uche ọ bụrụ na David si dedem nke anọ dedem nke ọzọ nọ esi ya jee chụọ atụrụ jee lekọta atụrụ ya ebewesị na ya agaghị ịga na ya agaghị ịga o ruru ya n'ihi ya ka o ji dị mkpa nye anyị n'ụbọchị taa anyị ile anya N'ihe niile ndị edere dere n'akwụkwọ nsọ, anyị ga-ịhụ na ọ na-akwado na ọ na-akwado ezi omume. Akwụkwọ Jeremaịa sị ka onye ọbụla ghara inye isi na nkụta n'ihe a na-ahụ anya kama ka onye ọbụla anya isi na ọ maara Chineke bụ onye bụ onye ezi omume. Akwụkwọ Jeremaịa isi itoolu amaokwu nke iri abụọ na atọ na nke iri abụọ na anọ. Ọ bụ ihe a bụ ihe anyị hụrụ n'ime ndụ Devid na akwụkwọ Samuel nke mbụ isi iri na asaa bido na amaokwu nke iri atọ na anọ ruo na nke iri atọ na isii o kwuru ya ọ maara Chineke ịma Chineke ya mekwara nụ ka ọ bụrụ ọdịiche ọ bụ ihe ịma mgba nye gị taa nye m taa ndị na-ele anya n'ihe nkụta nke ụmụ nwanne anyị ma ọ bụ ihe nkụta nke nne na nna ihe nkụta nke nne na nna abụghị ihe anyị ji anya isi ihe nkụta nke dede abụghị ihe anyị ji anya isi ihe anyị ji anya isi bụ na Chineke ji anyị na-akwara ngwa ọlụ igosi ịdị ukwuu ya igosi ihe o ji kee anyị ka anyị kpee ekpere onye nwe anyị nna nke bi n'eluigwe imeela ime ka o wekwa anyị anya n'oge nke a na ọ dị ebumnobi iji kee anyị biko kwee ka anyị gbasoo gị ka o wee pụta ìhè ka e wee bulie gị elu ka ngọzi ya wee dịrị anyị n'aha Jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara okenye chukwu na-enye arụkwe imeela n'ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa ozi ọma nke chineke tiri n'ọnụ gị gị wee kwupụta ya nye ụmụ chineke anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe ezi enyi mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo onye ọma na-ege ntị ka udo Chineke chịa n'ime ndụ anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo